ekene unu ọ bụ oge ikoro eruola, ọtụtụ n'ime unu na n'izu ụka na abọ gara aga na anyị enwere ike iwetala ụlọ ikoro ọ bụ ife mwute n'ebe nke anyị nọ kama na nke osinadị ee eh, anyị na unu bụ tata a na-asị onye ọbụla mma mma ndị mụ na fa nọ n'ikoro tata bụ mụwa bụ maazị keke ọdaluga Maazị Ejike Almasi Maazị Oke Ụkọchukwu ebe anyị mma okwu dị anya ọnụ riri nleta tata maka na ọtụtụ ife e, na-eme n'ala Igbo na dịka anyị si gwa unu na ikoro bụ mgbe anyị ji eweta okwu siri ike ma okwu dị mkpa ma ọ bụ ife e, mbụba ọbụla nke dị mkpa na igbo kpalụ ma ọ uche n'elu e. na ọtụtụ okwu ka anyị kpụ n'ọnụ tata ka anyị ghara oge anyị ga-ebido anyị na-ayọkwa ndị na-ege anyị ntị ka unu gbasa nyere anyị aka gbasa ozi a onye nụ ya ka ọla ibie ehm, ofu ife anyị na-anụ n'ime oge kịta anụwa ana igbo na ọtụtụ ndị mba ụwa niile nọ na na-egwu na ụjọ nke coronavirus bụ na ndị Igbo ụfọdụ na-elo n'ife a a na-ekwu na ọ bụrụ nne ya bụ na ọ nwere ife dịka korona ma ọ bụ na ike na ome mmetụta fa na-asị maazị ọkaigbo ka efe iwe ikwu maka ya asị m ndị ebe anyị wụ na asalachi ihe a maazị odeluga na dịka anyị tinye ọnụ na ya maka na okeele anyị nọ na-ekwu ihe a tupu ri ihe okwu ihe gbasara ahụike metụtara ụwa niile a adapụta anyị nọ na-ekwu na akụnye ọnụ ihe dịka ihe gbasara nchekwa obodo echetara m na otu n'ihe anyị kwụ n'ọnụ oge ahụ ma anyị na ihe gbasara ihe gbasakwara ahụike ahụike tụtakwara ihe gbasara onye ma a sị na Igbo si na mmadụ anaghị esiwe mmiri ọkụ si na ya ga-ada elu onye ma na ihe dị otu a ga-adapụta ka ọ dị ugbu a ihe na-agbawa anyị obi ihe na-enye anyị nsogbu ihe na-awa anyị isi bụ na ọtụtụ ndị be anyị ka na-eme ka ga-asị na ihe a agbasaghị ha ọtụtụ ntụziaka anyị na-enweta site na mba ụwa niile na-ahụ maka ahụike site na e, ngalaba gọọmenti na-ahụ maka ahụike n'obodo anyị bụ Naijiria kacha na ụlọ ọrụ na-ahụ maka ị na-eleba anya n'ihe gbasara ọrịa na-efe efe nke nọ na Abuja anyị na-akpọ NCDC ọtụtụ ntụziaka a na-enye anyị bụkwana ka ọ dịrị anyị a sị na eburu ozu nne onye ọzọ ọ dị ọ bụ osisi nkụ eleghị anya ihe ọtụtụ mmadụ ji achị na ihe agbasaghị ha bụ na o metụtabeghị gị ihe anyị nọkwanụ n'ime ya bụkwanụ agha ka a na-alụ ihe ọtụtụ ndị isi ọchịchị mba ụwa dị akọwala ya dị ka agha agha na-ada ị gaghị eche mgbe ogbu na igwe tụrụ ebe ị nọ pụga iteta ụra mm-hmm. ị kwesịrị ịnụ ka kwarapụ kwarapụ na-ada ịgbagba mbọ kwarapụwa tupu ogbu na igwe ada na nso ebe ị nọ ya bụ na anyị ejizila ihe a egwu egwu anyị ga-eleba ya anya n'ụzọ dị iche ma m na-ekwu ya na-asị ka anyị ghọtakwa na ihe a bụ agha ka anyị na-alụ ọ bụ agha hmm. gbasara ahụike mana ọ bịazikwala mana ihe ọzọ na-apụtakwa ele anya ka ụbọchị taa na-aga anyị ga-atụnyekwu ọnụ mana ihe ọzọ anyị na-adapụtakwa n'elu ya iji gosikwa na ọ bụ agha bụ na ọ bụrụkwala agha ihe gbasara agụrụ na ihe oriri hmm. ọ bịakwala bụrụkwa agha na-alụ nke inyekwuru ohere ka ndị chọrọ ka ha nwee ike zọgide ndị ọzọ ụkwụ nwetụkwu ike zọgide ha ụkwụ na-emegide ha yawo onye ọwala asa anya ya mmiri nụrụ na ihe a na-ekwu marazie nọ na agha a efuola fuo ọdụ fuo eze ọ bụrụzikwa naanị sọsọ agha ahụike ọ karịkwala nụ chekwanụ ntị maazị ọbasi onwe nwee ike ikwu maka nkwadobe etu ndị Igbo si akwadobe ya bụ ndị gọọmenti si akwadobe ma ọ bụ ndị na-afụ maka arụ ike si na-akwado Igbo aga m ebidogodu jaa ndị gọvanọ anyị ike n'otu ihe ha mere maka na mgbe e, ha gara kpọchie si onye ọbụla lakpuo onye apụtala eji onye onye agala onye emele anyị bidoro bewe akwa tiwekwe na-asị ndị na-achụba n'ime ụlọ dewe ha n'ime ụlọ ele ihe chọrọ ka ha mee n'ihi na ọtụtụ n'ime ndị Igbo nọ n'ụlọ ọ ihe a rụtara taa ka e na-eri taa anyị enweghị ọkụ inwegodu e, ebe ị ga-etinye e, e, nri na ka oyi na friji nweghị ọkụ ọtụtụ ndị enwekwenụhụ emechie bank ị gaghị esenwu ego so ọtụtụ ndị tara ahụhụ and anyị nọ ebe a hụ na ndị niile achụbara n'ụlọ si onye apụtala echi ọ ndị uwe ojii ka a kpaara nri enwekwara mmadụ ole na ole agbagbu n'oge ahụ na-asị ọ dị m mma n'obi otu ndị gọvanọ ji lechaa anya si ee ihe a anyị mere ọ dịkwanụ ka ọ na-adaba si kwụsị ya kama otu ihe m chọrọ ịtụkwasị ya n'elu uwu ị gaghị asị ndị mmadụ pụwa eji ha pụwazie ya dịka ọrịa covid na-ekwu okwu ya ọ gafeela hmm. n'obi m uche m na mgbe ị na-asị onye ọbụla chi n'ụlọ pụwa eji ka ị ga na-amakwa ọkwa onye m hụrụ pụtara eji gara ahịa gara ebe ya na mmadụ ibe na-emekọrịta ekpuchighị imi ọ ga-enwe nnukwu nsogbu echere m ọya wụ ihe ka esochie n'azụ kpuchie imi kpuchie ọnụ ọwụ na akwa ịchọrọ chọrọ ịpụ ezi pụwa ezi kama kpuchie imi kpuchie ọnụ n'ihi na mgbe ị ghewere imi gị na ọnụ gị oghe na-awagharị ebe gị na mmadụ ibe gị nọ ọ bụrụ na ị bụ ọrịa covid a E, e, e, ịgazi bute ọgbaghara ebe gị na mmadụ ibe gị nọ ya wụ na ayọyọ m na-ayọ ka a na-ekwu okwu ihe a ga-eme ihe a unu echefule na ihe ebe isiokwu ka ahụ na ọ gafeghụ site n'ofu onye gafee na mmadụ ibe ọkwa ikpuchi imi ikpuchi ọnụ sọrọ mmadụ kwụọ aka oge niile akwa ihe na-ekwu ka mara ma ị ga-ejideta nje a ka ọ ghara abatala gbuo otu o si egbu na mba ndị ọzọ ọ bụ ihe m chọrọ ịbụ ụzọ kwugodo ebe a ma sị na akpakwa nkata ya maazị ụkọchukwu a sị na agha akara aka kedu ka igbo ga-esi kwado maka na a sị na ya bụ coronavirus ọ dịzikwa ka ọnya nwa dị ya na ọ bụrụ ife na-abịa okue ọ na na ọ dị ka efili efili kedu ụdị ife ndị be anyị ga na-eme wee chekwala onwe maka na na-asị na agha akala aka a na-erikwa n'ụgwọrọ na nkwụcha abụrụ ụjọ ọkpana okpoko gburu na ntichiri ya ọ ntichiri ya ife o ji wee dị mkpa na um, anyị na onwere ife anyị ga-akwadobe na onwere ife ndebe be anyị ga-eme bụ na anyị enega anya anyị afụgo ọmụmaatụ ihe nyawa ọya covid anyị enega anya na mba China fụ ka ha na ya si wee nụọ n'anya na Europe fụ ka esi wee nụọ ndị United States ndị Italy e, ndị Canada ebe dị iche iche na ha anụ nke ha anyị fụkwana ka nyanwụ ife si eme ọ pụtala o nweghị ife kwesịrị ka anyị mụta ihe ndị anyị fụrụ ka anyị nele anya na China anyị fụ na o mesiri ha ike na-asụkwa mkpamkpa n'Europe na na Amerịka ife anyị kwesịrị na ife ndị be anyị kwesịrị ị na-eme e, o eziokwu na ha ebidogo dịka maazị Obasisi ndị gọvanọ etinyego ofe ụfọdụ etinyego ụfọdụ osisi n'ọkụ ọ dịka na ha arụcha ịrụ ọka mana nke ka mkpa bụ na ọ bụrụ ọsọsọ ya dịka ụkọchukwu si wee bido na ka maazị odelgasi ọ bụrụ ị na-edebe isolation senta ya ebe a ga-edebe ndị ọ na-aya wu ife dị mkpa eziokwu na nke ahụ dị mkpa mana ọ bụrụ ya kacha mkpa maka na ịgwọ agwọ dị iche karịa igbochi egbochi mgbochi ka mkpa karịa ọgwụgwọ ife ka mkpa bụ na ọbụgodi na anyị na-edebe ife na ife anyị ga-eme bụ idebe ife ọ ga-abụ ka ọ ghara ịbụ erie tata echi osebokwu ma ọ wee riete erizie tata erie ka ndị People's Club emegodi ife a ga-eme tata mara ife a ga-eme echi hapụ e, maka echi anyị kwesịrị ị na-eche kedu ka a ga-esi wee bi ma a sọvaịvụ covid maka na ife covid na-eme dịgasị mma atụnye aka na ife ibu anyị chọrọ ịlụta aka na covid nke mbụ na ndị be anyị na-asị na kuo afọ ike ọgọ nyanwụ covid aghọọ n'ikuku maka ife ọ na-egosi na mba ndị o metụrụ ụbụ ihe ekwesịrị ime ma ihe na Naijiria be anyị na n'ime na ana Igbo ihe ọ na-egosi iwu ihe anyị kwesịrị inwe na-adịrị ya ụfọdụ iwu nke ndị oyibo na-akpọ infrastructure na institushọn. ọ bụrụ na anyị rapụ ịtọ ntọala a ga-eji wee lụọ ife ndị ahụ dozie ha ma covid ọbịa ma ọ gachaa lụọ nke nke ọ ga-awee mee anyị ewelụzara afa wee gosi na anyị sokwa obiri mgbe covid bịa lụchakwazi mechaa mkpakpa na isi anyị adịkwa ka ọ dị ọzọ bịakwa anyị adakwa mana ọ bụrụ na anyị na-anya ka mba ndị ọzọ ụfọdụ n'afrịka dịka madagascar na senegal ndị fugoro ibola na ifuru ibola na be anyị ya na ha nụọ etu ha si wee kwado na etu ha si wee hmm. nụ ha mere ka dike ụdị ife afụ ka anyị kwesịrị inenye anya ka ọ ga-abụ ife ọbụla anyị na-eme kịta ọ bụrụ idozi maka echi nke a na-akpọ investment ọ hmm. bụrụ ụlọ anyị ewere ego ahụ anyị ji alụ isolation center mezie ụlọọgwụ mee fụ na arụsiri ya ike ka hmm. ọ ga-abụ ma ọ bụ covid-19 o ma ọ bụ nke tọrịa bịalụ Mm-hmm. ife ama awụzi ife a na-akọ n'akụkọ nke ahụ bụrụ mm-hmm. ofu mm-hmm. nke igbo abụrụ maka ndị nke awụrụ maka ndị na-achị achị ma ọ bụ ndị na-afụ maka ụlọ ọgwụ nke abụrụ maka ndị nọ n'ime obodo dịka esi ikwu ikechi ọnụ na ikechi isi na e, ọ bụrụkwa ikechi ọnụ nke ibu ebubu ọnụ nọ ime na nje ahụ arapụrụ gị jekwuo onye ọzọ ife o ji dị mkpa bụ na ife anyị chọpụtara bụ na nje ahụ na-abịazi ọbịa ọba onye ọbụla afọ na-aba ha nchawo ya ịpụzi ikere kezi onye ọzọ ọ ga-adị mma ka afa gị ghara ịgbanwe ọ bụrụ na ị na-aza kezaya covid bịa zaa Chinwe ọ gachakwazie ichighatazawa kezaya ekezina dozie onwe gị maka na ka m kwuo na mbido mgbochi ka mkpa karịa mhm. ọgwụgwọ mhm. ofufe anyị na na-asị na na-anya Igbo na ọtụtụ ndị mmadụ ebutere ọnụ ya dịka o si dị na mba na ebo dị iche iche na naijiria mana ya chọrọ ka maka Igbo si na adị egbudo afọ ime aka na akpa amana ele isi n'ele ọdụ si na ya na-eso uto ebe ọ nọ n'ọkụ ka anyị ghara ịnọ na mmiri ncha baa ya anya ọ kakwa mma na ndị nwunye ndị nwetalụ ya bụ covid maka na ọtụtụ ndị n'ime ndị eke ụzọ iri na ịsatọ nwetal covid nwee ike ọma ntụfu ụdị ọya nke ha ga-ejebe ụlọ ọgwụ kama na ha nwere ike inye onye ọzọ na amalụ onye bụ ya ewee si onye anya sọrọ ka wepụ onye ọbụ ọkpụka ika ọ nọ ọfụ ife dịka izuụka na-abụ ọ gagharị jegharịbekwa ebe ọ na-eje na-ekpuchi imi dịka mgbe afọ nwere ozi ike ọma nkụzi muzika eze ya mm. ọ bụrụ na um, onye afọ esigo ama dị ndị ga na-agbasa anya bụ nje ya na ọ dị mkpa na e, a ga-emewe onye ọbụla n'ebe onye ọbụla nwere arụ ọkụ maọbụ na-akwa ụkwara maọbụ ọ nwee ume na-achụ ọkụ maọbụ ọ ike ọgwụgwụ ma oge ụfọdụ ọmachube onye ọwa ọnụ ma ike na ọ anụzi isi mana ọ ma olizie nri ọ ya enweta ụtọ anụ ụtọ mm. ọ na-enwe ọbụla arụ ọkụ amaka ọ bụrụ na onye nwere ụdị ụdị eh, nsogbu ndị a ọgba mbọ chọta kpọọ ndị dọkịta kpọọ ndị NCDC ka wee malụ e ga-esinyere ya aka ewee nene ya arụ ndị gọvanọ atụkwana egwu ike na asị na covid dị n'ogbei ike na isoro na ndị na-achịta ọfụma ọ nwere onye ga-egbochiwu ikuku hmm? ama na ụfọdụ na-azakwa ọnwa aka na-ekpuchi ọnwa mana nke a covid Eh, onwere onye ọsọ eh, kama na ibe ikuku ama na ọnya ya na ọ bụrụ ife a gara eji n'anya isi ike na covid ama mbịa na tabe m ọ bụrụ na ụdị na ịchọ ka ọ bịa kama na ọ bịa nọ mberede ka eji amadike ana ofe ife eji egbue bụ ịchọpụta onye ji gbue wee nwee ike kwụsị ya ebe afọ ọ bụrụ ka ọ ghara inye ndị ezinụlọ ya ka a ghara inye ndị ya abịa ka ghara inye ndị ogbenye ma ọ bụ dịnye na ya na-emekọ ife ma ọ dịnye na ya na-azụka afịa mana ofu ife dịka nwanne ya a ya aka ebe a ka ndị kwuru okwu kwuru na ọ nwee ife covid anụnwa na-egosi ife gbasalụ agụụ kedu ife unu nwee ike ikwu maka na etu afụ eji wee bụ na ndị gọvanọ si na onye na onye ọbụla nọlụbie ka ya bụ ikuku kufee ya a na stay at home nni ah. ibubata nni na nni wee kọọ n'ala Igbo nni afụkọlụ ala Igbo gosi na ndị Igbo ada enyebuzi onye nwefa gịnị nni ka efunu nwee ike ikwu maka ya ọnya wụ na covid na onwe ya wụ ikuku ama n'ọnya maka onye ọnya dịka m si kwu mbụ ya ikuku na-eku ewee na-afụ ike ọkụkọ hmm. maka ya ahapụgo omenala mewe omenelu onye ọbụla ejebezie n'ọrụ oyibo ọ bụ na ada agba ikpe a na-agba Malaysia ma ọ na-agba amerika mana um, ubi mbụbọ ha ncha niile atọgbọlụ onwere onye na-akọzi nri onwere onye na-akọ dị nke a na-akpọ gadin ka ọ wụ na tomato na-eto n'ime be onye ọbụla na-ejezi ọrụ oyibo na-asụ sụpịrị sụpịrị covid abịana n'ugbo anyị na ọ bụrụ etu a ka anyị si kwesị ime ọ bụrụ etu a ka nna nna anyị ha si ọ bụrụ etu a ka ndị tọrọ ntọala nye anyị si debe ya m chelụ na covid na-agwa anyị bụ onye ọbụla ruo mpempe a na-aha dị n'akụkụ be ka ọ ya ife ka ya nri gbaa ya akpụ kọọ ya ede mm-hmm. tinye ose tinye mm-hmm. tomato ọ bụrụ ụbọchị niile iwu were ego jee afịa jee ọgbete jee nkwọ jee eke jee orie wee jegoro ife ma ọ bụ jewe supamaket na-ama m na ndị na-azụ supamakeetị na ya eziokwu na level e ya na etu esi kechie marụ mma mana nke si n'aka gị pụta ga-enyelụ gị aka maka na ọ nke onye kparụ n'ọkọchị ka ọ na-anya n'udu mmiri ya bụ udu mmiri hmm. abịagokwa ana ide na-ekwo ekwo ife ọpụta bụ na steeti anyị steeti dịgasị iche iche ndị dị n'ala Igbo o nwere mgbe ha na-etu ọnụ o mgbe ofu steeti Anambra steeti na-etu ọnụ na ha na-akọpụta vejitabụl na ha akọchara nke nnukwu na ha na-ebujezi mba ofesi nwee mgbe a kọrọ na akpa raịsị na akpa raịsị kazi nkụ ma nke si Abakaliki apụta ma nke si ebe dị iche iche a na-akọpụta ya apụta mhm. na a na-ebujezi ofesi ife kovid na-agwakwazi anyị kịta ahụ na otu awụrụ n'eji maka ọ bụrụ na enwere e akpa raịsị one na one a tupu covid abịa anyị ma na-emechi mhm. bọda ụzọ mechie e, e, nke mgbada saụt niile akpa rice sie ebe ọ nọ gbago n'ọnụ mm-hmm. ụbọchị ka ezi nke mm-hmm. aha a sịrị jụrụ ebe niile a na-edebe na Abakaliki nsogbu covid bụrụzie na ọ bụrụ ọzi sọsọ na-emechiri bọda mechi na-abịa ụzọ saut ma nke na-eje ụzọ nọtụ ma nke na-agafe Abuja agbadata ụzọ saut nya n'ime nyawụ e, obodo anyị nọ n'ime na mba anyị nọ n'ime na-emechigasịla ụzọ ọ bụrụ na nke dị na Abakaliki ya ezuru ndị Abakaliki kee ka ọ ga-esi wee zuo gafee Ebonyi jebe Enugu mhm. ma ọ jebe mhm. Ọka kịta ife ife a na-agwa ọ eziokwu na ije ka ọ rice kịta na ọ epu too mịa ife kịta ka e wee rie na covid a ndị agụụ ya agụọ ya agụọ anyị ndị ọya egbu chukwu ekwena mana ife ọ na-egosi anyị wụ onye ọbụla na-atụ alụ kedu ka anyị esi wee nọ na ife agacha jee gote ọgụ pụta mma jebe n'ọnụ n'ubi ịma ị na-ekwukwe n'ihe a chedala m 1967 to 1970 alụrụ agha Biafra ihe meriri Biafra wa agụụ ọ mhm. ndị Biafra maka ọ bụrụ na ha hụrụ ndị ha riri ele anya ọgụ ahụ a na-alụtaghị ihe mhm. ele otu esi e, e, ọtụtụ ndị dị ndụ mgbe alụrụ lụrụ agha Biafra rụtụkwa ndụ ugbu a anyị echefuola ihe mere anyị mgba. Mhm. meziri na ịpụta ugbu a emee ṅam ọnụ ọnụ e, nri ọbụla arịa hmm. adịghị emechiri ụzọ ọ pụtara nnọọ na e, ihe nkụzi niile ihe nkụzi niile kụzi na Biafra anyị echefuchala ya hmm. ilekwe n'anya ọ eziokwu na e, a na-asị ndị mmadụ ga-anụkọwa inwe obere ala kọnye ekwetara m na mana anyị nwekwara ndị na-achị obodo ha nwawụkwa ndị Igbo eche m enweghị onye ọbụla na-achị ala Igbo na-awụghị onye Igbo Mm-hmm. ihe igbo hụrụ ha so hụ ya mm. ọ bụrụ na ahanyere gị ihe ndị igbo n'aka gị bịa were ihe agbara araba nkụ ma ịma mgbe ihe mberede bịakwutere anyị ihe so mebi ihe mebiri mmiri ọ ya na iwu na ha ezigbo mmadụ mm. maka oge a ka m na-asị e, ndị gọvanọ e, Enugu Abia Ebonyi Imo mm, Anambra anyị nwere ala anyị nwere unu ji aka na gọọmenti ọkpara merie mgbe ọ na-achị Eastern Region mhm. mgbe ahụ Naijiria enweghị ụdị ego enwere ugbu a mgbe onye dịka Mbakwe e, banyere e, n'ọchịchị mgbe e kere Anambra na Imo o meghere e, farm settlement adam mhm. na ụmụ ihe a ugbu o ruola n'aka o ruola ịrahụ ụra tete gị hụkwa na ndị Igbo ọnọdụ anyị n'obodo ahụ anyị bi na anyị dị otu mpekele otele nọrọ mhm. o rube mgbe otu gọvanọ ga-asị akwa okwu nne ya ka o melaa mhm. maazị ụkọchukwu ọkaigbo a sị na na ji agụ mgbada abịa ya ọ dị ka onwezi ndị ji ma n'ụdị na uzele na-achọzi inyelu ntị ha aka ife gbasara covid a maka na ka anyị na-anụ kemukemu na ọ dị onwezi ka ụfọdụ ndị si abata anyị Igbo n'ụdị ga-enye nsogbu na ndị agbata obi anyị ụfọdụ dịka ọfa m ofu akpa ofu nkata tomato doye na n'ụgbọ ụgbọala ụgbọala ya ụmụazị budatala anyị mhm. ya bụ ife anyị na-anụ ọnne ma kedu ọ bụrụ na ọnne kedu ife Igbo ga-eme ihe nọ na ya bụ na nke mbụ mana tupu m aza azịza ahụ ka m kwuo ya abalị ole ma ole gara aga Channels Television mhm. nọ na-egosi ihe na-eme na Gombe ebe ndị edowere n'ihe ọgba ndị na-arịa arịa a na-akpọ isolation center mhm. Mhm. bịara na-eme ọgbaghara tipịa si ebe niile si ebe edobere ha gbapụsịa Hmm. ihe ahụ mere nwere ihe ọ na-egosi anyị nke mbụ ọtụtụ n'ime ndị a ka a na-ajụ ajụjụ na telivishọn si ha gịnị mere unu ji kpaa ụdị agwa hmm. ya bịa rụtụ aka n'ihe a na-agwa anyị na ihe anyị hụrụ na midia telivishọn ndị nke si ofesi hmm. ka CNN na ọ dị ka coronavirus ewepụtakwala ohere ọchịchị nchigbu na-eri ericha na arụrụmaala 419 si n'aka na-achị achị na ndị ọtụtụ ndị na-achị steeti ụfọdụ ndị ọkacha ndị nke nọ n'ugwu na-akpọrọ ndị mmadụ ọba ha na isolation center na-enye wepụta ọnụọgụgụ na-edoghị anya ka ọ bụrụ ohere ha ga-eji napụta ego site na gọọmenti etiti hmm. anyị amaghịzi nke ewu eziokwu hmm. ọ bụ ihe a bụ ihe mere na Gombe maka na ọtụtụ n'ime ndị a na imere ihe a onwe nke na onwe nke dịka onye ndị na-arịa arịa anyị makwari na asị na korona anaghị egosi mana a gara ahụrụnụ ebe isolation senta ebe edowegasịrị bed na ihe ndị ọzọ edowere maka ndị na-arịa nke ọrịa siri ike ọ bụ maka ndị ji ahụ ọ bụrụgodị na ị nwere korona mm-hmm. naanị si ihe ị kwesịrị imewu nọrọ na be gị apụtala ruo ihe dịka izu abụọ ịpụtakwa emee gị mm-hmm. nyocha gị ahụ mara ma ịka ka bụ ọrịa mm. ọ bụghị kpọrọ ndị ahụ siri ike kpọchie ha na isolation center nke na anyị amaazi ma ha na-arịa arịa ma ha bụ nje ọrịa ma ha ebu ihe mana ihe ihe na-egosi anyị na channels television ndị a bịara buru ọgba aghara lee ebe niile akụbisịa bisịa afụsịa ka a ka nọ n'elu ya gọọmenti ndị ndị na-achị steeti ndị nọ n'ofe ugwu bịawọtụ wepụta atụmatụ na ndị a na-akpọ almajiri ya ndị a na-etinye ụmụazị ndị a na-agụzụgasị Quranic school na a na emechi e, e, ekpochapụ ihe gbasara Quranic school ka ọ dị ugbu a ka ezila ha ka onye ọbụla laa na be ha ihe anyị na-ahụzi abụrụzie ndị etinyere n'ụgbọ na-akpụ aha ma ọ bụrụ dị maka ndị a na-ekpọkwanụ ụmụ almajiria almajiria abụrụkwanụ ihe ndị okenye ọ wụ ụmụazị mm-hmm. a nwere ike na ebe a ihe ruru afọ atọ afọ abụọ afọ atọ ha mụsasịa ka esi agụ koran mụọ afọ ise mgbe ha na-apụta e nwere ike ha eruola ihe dị ka afọ iri abụọ na atọ afọ iri na abụọ iri na atọ iri na anọ iri na ise mana ndị anyị na-ahụ etinyere n'ụgbọ na-akpọta dịka ndị nke gọọmenti na-achị Legọs ozi a pụrụ si na ha chọọ ha ka ha bata abụrụ ụmụazị nọ ihe dịka iri afọ iri na ise na isii ọtụtụ n'ime ihe eruchana iri afọ abụọ na ọma mhm. ndị nke a hụrụ na-awụchi otu aka ahụ mhm. ndị abụghị ndị ntorobịa ịnọ ihe dị ka afọ iri na ise na ise ya bụ na ọ bịadịzie ka ihe anyị na-agụta na ihe anyị na-ahụ na-egosi na dịka m kwuru n'isi mbido na agha efuola mpi hmm. kwụọ ọdụ gbaa okwu dịka ebi ọ bụrụzikwa naanị agha ahụike ọgwụrụ mba ka anyị na-ekwu okwu ya ugbu a na ọ dị m ka ụfọdụ ndị mmadụ ewere aghanye n'aka n'ihe ọrịa korona sizie ya hụzie ya dịka ohere iji mejupụta ihe ebumnuche ha mm. na be ndị be anyị nọ ọ bụ ihe a mere aka na-achị Rivers steeti gọvanọ uh, Wike Nyesom jesi ji enweghị onye ga-esi na gọọmenti etiti agwa ya ihe ya ga-eme na maka na ya mhm. wụ onye sara anya mmiri ghọta na ndị anyị na ha na-achụ mmụọ <laughs> ọkwa anyị nwa ka ha na-ahụ dịka mmụọ ha na-achụ ndị anyị na mhm. ha na akpọ ele ọkwa ịnwa ka ha ụkwụ anyị dịkwa ka ụkwụ ele n'anya ha mhm. na ọ nke a bụrụkwa na otu wọn naijiria wọn naijiria na nke a na ihe anyị na-ahụ ugbu a bụ na ndị mmadụ na-aghọnyezi aka n'ihe ọrịa korona eh, na-achọ iji ya menyụọ ndị ọzọ anya mhm. na-ajụ ka ihe a na-eme anyị ga-asakwa anya anyị mmiri ọbụladị naanị ndị a họpụtara ka ha jere anyị ozi a na-akpọ ndị gọvanọ mana ndị tawn union ndị amaala na ndị nọ n'ime ime obodo saa nụ anya mmiri wepụta mhm. ọnọdụ atụmatụ egiri ike iji gbochie ihe ndị a maka na agha yiri eyi anaghịkwa eri ngwọrọ mhm. ka ọ bụrụ na anyị akpachaghị anya eburukwala agha agha islamization a na agha fulanization a ewerekwala korona jighada aka na-eme ka ozu ka emejupụta e ha mejupụta mhm. o nweghịzi ihe a na-eme na naijiria taa dụrụ mmadụ anya mm. mhm. o ihe dụrụ gị anya bụzikwa nke gị nwa na onwe gị na-eme mhm. anaghị esi ụzọ ọjọọ eme ifeọma maka na ọ bụrụ na a mmadụ niile kwurugodi ka a ghara ị na-enwe ngagharị site n'ofu mba ba mba ọzọ Naịjirịa mana mgbe ahụ ka ndị kwesịrị ịnọ n'ime ụlọ buru mmadụ tinye na trela mmadụ ndị ha na-akpọ ndị ha gwara anyị na ha gba tinye ofu ngwa afịa tinye mmadụ 1000 ma mmadụ 500 ma mmadụ 20 n'ọsọ afọ wee na-akpọfe ọ ife ọjọọ maka nke mbụ ịdara iwu si ga agagharị na ịdara iwu si ga ebufe n'ife ọbụla ịdara iwu si gị nọdụ ebe ị nọ mm-hmm. ọ ife ọjọọ ka ị na-eme mana ife o gosiri bụ na onye na-eme ihe ahụ bụ ife ọjọọ n'obi maka ọ bụrụ na iburu ife ọjọọ n'obi ị ga-echelu mgbe ife kwụrụ mgbe ndị mmadụ anya ha mgbe onye ọbụla dị anya asalụ mmiri ime ife ị chọrọ ime maka na ọ ga-adị ka efife na o gosi na anyị ife ị na-ekwu bụ na onye ala na uche eyi onye ala na uche eyi ịma na nwaanyị chi chọrọ nwunye dị okwu ọ sị ya chọrọ ya mmanụ ka o wee taa taa ọsụkwụ akwụ ọsụkwụ ịchọ okwu ilekwe n'anya ilekwe hmm. anyị ahụla ịma anyị nwawo Onye na-eme n'ụlọ anyị nọrọ ebe a na-elele anyị anọghị n'ụlọ kama o meele na Lagos o meele na Auchi o meele n'ụzọ Nsụka mgbe ha pụtara eh, chọọ eweta ụzọ esi abata opi agafere gawazie Anambra enwudele ha tutu ebe nke mbụ ugwu ọrịa covid a onye ọbụla mana ọ na-egbu n'igbo gọvanọ niile ndị Igbo ọnụ si onye ọbụla nọrọ n'ụlọ onye apụtala elee otu e ga echizi kpọchie ndị nwe obodo ndị ọbịa na-aba echi ebe nke ọzọ awụrụ maka na anụrụ m ka e, e, otu onye isi ndị ugwu na-aba na-asị na ọwụrụ na egbochie e ndị nke ha ibi n'obodo anyị ọ na ebe South East na ndị Igbo nọ n'ugwu aga m ihe mere ha m na-ajụnụ obere ajụjụ ndị a niile e na-ebu n'ụgbọ ebee ka mhm. onye ka ha na-abịakwute mhm. ele aka ọrụ ha nwere mhm. ele olileanya ha na-ele na ha ga-eji kpata ego ha ga-eji zụọ onwe ha mgbe ha ruru ala Igbo maka na uche m ahụbeghị m onye Igbo nọ n'ugwu Awụsa na-arụ arịrọ na onye ga anya na-agbara onwe ya mbụ enwebekwanụ mgbe onye ọbụla shi ebe ọbụla ochie na naijiria bịa nnọọ na ala igbo nwere ihe ọ na-eme ndị igbo ajụ ya eche nnukwu obodo niile e, e, enugwu e, ọnịcha aba owere ụmụahịa ha niile nwere ama awụsa mm-hmm. enweele mgbe a gara chụọ ha si ha lawa n'ihe anyị na-ekwu unu ebuterela anyị ndị anyị na-amaghị ebe ha si ọtụtụ n'ime ha anaghị asụdụ awụsa. ọtụtụ n'ime ha awụdoghị ndị naijiria bụ mhm. na-eburu ha busara ndị igbo nke nwanwụ gọvanọ ele uche ele ebe ha ga-ebi mhm. mgbe ọgba aghara ga-abata n'ime steeti gị ịkwadokwere akwado mhm. eh, echere m na mgbe a na-akwọ mmiri bụ mgbe ọ ka nọ n'ikpe mgbe o ruru n'olu ka e ga-ebido chọwa bọket iji e akwọ mmiri okwu ikwuru dịka efifie maka na oge covid abụrụ mgbe eji apụ oge <laughs> ọ bụrụ mgbe eji apụ obi mhm. eh, maka na kịta bụ asịgodo onye ọbụla n'ụlọ ebe ọ ka anyị marụ ka anyị ra ka ife na-eku ka ọmajụzịa nwere onye arụ Igbo ara asọkwanụ mmadụ arụ Igbo ada asọ mmadụ mana ibe anyị na-ekwu bụ na onwe onye na-apụ kịta amalije amalije marụ nke ọ na-alụ malụ ebe ọ dịkọ ya na kịta ka ọ dịle ndị gọvanọ si ewerekwana ife a tinye n'aka ndị uwe ojii maọbụ ndị amị ee obodo ga-eke nkwụcha ife si ewelu na ya wee tinye n'aka ndị uwe ojii maọbụ ndị soja bụ na ọtụtụ n'ime fa si mba ọzọ ana ya marọ ka ifefa bụ n'oche ike fa na fa dị n'alụ maka na ọkwa na obi ka mmadụ n'oge dịka oge a iwu obodo gọọmenti si Abụja tiri iwu si onye ọbụla ma na ibu nri abịa ọbụ na ibu ọgwụ abịa ọbụ na ịbụ ndị a na-akpọ ndị essential service nọọsụ o nwere ike isi na steeti ofu steeti gaa na steeti ọzọ ọ bụ ụmụ ya onye ọbụla nọrọ gịnị ebe ọ nọ soro ọ bụrụ iwu ndị Igbo ti n'iwu esi Abuja weta kịta ka ọ dịlụ ndị be anyị onye ọbụla saa anya agwọ na akịrịka ka anyị mara ka anyị ra okwu ajụjụ m chọrọ ịjụ ụgwọ ndị na-eburu ha si ebe ha nọ na-ebuje ebe ọzọ na-aba mba na ọ bụkwa na ekwere ka ha bata ọ na ha amakazi ọ bụ na ha amakazi debe na ha ebe ị nọ mm-hmm. ọ bụ na ọ dị mma na ha ga-anọdụ kedu ife ị na-eburu ha n'ebe ha nọ na-ebuje ha ebe ọzọ ọ na ọrụ ụkazi nkụ na-enye na-achọrọ ha ka ọ na ọrụ aka ha dị mma na ndị ahụ si ọnụ bịaba ọ bụ na ọ bụrụ na ọ dị mma ebe ha nọ ọ bụrụ na ha bụ ndị dị mma ị na ọ na Naijiria ha ka ha nọ ha nọdụ ebe ha nọ mana ọ bụrụ na ọ nwere ife na-achọ ụnụ ụnụ ji akpọpụ ha ọ bụrụ na ha dị ụnụ mma ụnụ amasị hapụ ha mm-hmm. ọ bụ na nsogbu ụnụ ka ụnụ chọrọ ibunye onye ọzọ ife mere ụnụ na anyị wụ ndị Igbo maka esi emenye ahụ biznes ọ bụrụ na ụnụ nwere nsogbu anyị wụ ndị na-egbo mkpa mana ife eji egbo mkpa ego mm-hmm. itinye ha na moto inye anyị ego anyị ama ka anyị esi nedo ha anya mm-hmm. mana ọ bụrụ iburuzie ha ịtọgbọ ha ghọọla anyị nsogbu nke ka nke bụ ka e kwuo ya nnọọ maka ọ bụrụ onye onye kwue ka ee <laughs> ọtụtụ ndị Igbo nọ n'ugwu ana ọdụrọ onwe nwata onye ugwu bịakwutela onye Igbo si ya biko ka a mụọ afịa ọsịa mba maọbụ ka a mụọ aka ọlụ ịlụ ọlụ ọkwa alụ na na-ekwukwa na abụrụ ọlụ gọọmenti maka na ara enye ndị Igbo ọlụ gọọmenti mhm. ọlụ vulkaniza ọlụ mekanik mhm. mhm. ọlụ ikpo ahịfịa isi nri ire moto pas na ife ndị ọzọ ịzụ ahịa dị iche iche ịgba mgbele ụfọdụ nọkwọ ụlọ akwụkwọ niile alụ n'ugwu ilu ebe afọ ndị be anyị akwụwa ọnụmụ ego ụdị ego fada akwụ na ọ bụrụ na fa nọ n'obodo fa na steeti fa si kwụọ ya wee baa unu akwụkwọ afọ wee bụ na ya bụ unu akwụkwọ kwudoro nwee mmadụ na-agụ akwụkwọ mana ndị ugwu achapụla anya fie isa n'anya bụ ndị na-achịfa gbaa mbọ na ụmụaka fa ejere akwụkwọ akpọpụfa na ebe a na-eje amụ alakụba sizie ya ebe afọ akpọpụta ya o nwere aka ọrụ o were efere na-akwụgharị na-arịọ ego ike onwe ozi onye enyerie ivoli ọ makwasị onye ọ bụla ike na onye na-anarị ya ya na-eri ma ọ bụ onwezi aka ndị isi ba afọ lụọ afa ma ọ bụ isi wa afa fa ezie fawelu ndị Igbo doo ibe ndị be anyị so na ya bụ ife sikwuo ya na m afụrụ ka mmadụ ga-esi n'ọdụ obodo eweta ego olie anụnụ na-eme ife a niile na-achị n'ugwu bụ ndị Fulani ndị nke ọzọ na anyị kwesịrị itinye ọnụ n'ihe a bụ na anyị ahụgo ihe a na-egosi na telivishọn ọ pụtagokwa na bi pụta na Channels pụta na Reuters ọrịa na-egbu ndị mmadụ na Kano a na-enwebeghị onye kpọrọ ya aha ụfọdụ si na ọ bụ korona ụfọdụ si na ọ bụrụ korona ọ bụghị naanị ndị eh, ụwa na-atụ n'ọnụ ka ọ na-egbu ọ na-egbu ndị isi obodo ogbugo emia ndị emia gbuo egbu eh, nke na-eme nke nke ọnwụ na mfu a na-eme na Kano steeti a na-ekweghị akpa aha ka anyị ka na-ekwu okwu ya a sị na ọnwụ na mfu a esoro e, e, esila na Kano mhm. banye na agbata obi steeti ndị agbata obi ha ndị ọzọ ọ banyego na Taraba steeti na Nasarawa steeti mm-hmm. enwebeghị onye kọwara anyị ihe na-egbu ndị a anyị na-ekwukwu okwu ya na anyị na-ekwukwu okwu ya na ndị na-anwụ ihe abụrụkwa ndị efulefu mm-hmm. ọ na-egbu ma efulefu ma ndị isi obodo ma ndị emia onwebeghị onye mm-hmm. kpọrọ ya ahụ ụfọdụ anọkọta sị na korona related ụfọdụ asị na ọbụrụ korona ịbịa si ebe a gọọmenti gọọmenti Buhari ọchịchị buhari ewepụtala atụmatụ si gaa leba ihe anya enwebeghị onye kọwara anyị si ihe anyị jere ileba anya alekwa agwa si anyị gbuo olekwa ọdịmkpirisi eh, ole bụ na anaghị na-afọnye na moto na-ebutere mhm. anyị na East mpaghara ọwụwa anyanwụ nọrọkwa oh. mhm. na-ama mba mhm. onye nke efulefu a ha mere ọchịchị onye isi ọchịchị Imo steeti <laughs> enwee afịa ọwa efulefu ọ ka <laughs> ọwa efu ama nga achọ unegenege mhm. nwa onye eze ka isi na ya ga-akpa mpi agba ebe a kụrụ gom akụta ọracha sọ ihe ọ na-ama bụ ije kwa ụbọchị ọ nọ na Abuja na-aracha ndị mmadụ hapụ ihe a si ya rụọ n'ime ihe kpatara ya na gọvanọ Wike ji agbazi ịgba ọnụ gọvanọ Wike of nke Rivers steti nọzi na-agbazi ịgba ọnụ mhm. ọ bụrụ na ịma ihe e jinyere gị bịa rụọ si nọdụ n'oche Douglas House ebe ahụ rụọ ya mm. chekwa dịka gọvanọ ọ wewu ihe gbasara nchekwa obodo steeti nọ gị n'aka hmm. ụbọchị gị gbara gawa Abuja ka ụbọchị gị gbara gawa Abuja ka a nọ na-ekwu ihe ndị a na-akpọbatara anyị ebee ka ha si hmm. ihe niile anyị na-anụ ihe na-eme n'ugwu gịnị ka ị na-eme banyere ya ị nọrọ n'elu ya na-asị onye ọ bụla e, ekwuzila okwu ilee onye ogbo gị gị na ị na-arụ ọrụ ịnọ n'oche otu oche ahụ ị nọ na Rivers steeti na-agba mbọ na-egbochi ka ọ hazie steeti nke ya ị bịa tụwa ya aka n'ihu gị nwa n'onwe gị kedu ihe ị mere ndị be gị ilekwe n'anya ile anya ihe ga-eme agba nkịtị ị ga-ahụ obere ọkụ a ga-enwe ike gbaa ya mmiri pịa ya pịanyụọ ya ahapụ ya mgbe ọ bịaziri bụrụ nnukwu ọkụ na-erizi ihe niile mgbe ahụ hụ na o buru aka ihe m ji hmm. na-ekwu ihe ahụ echetara m e, Supreme Court wepụtara e, ihe ha kwuru gbasara ọchịchị eh, eh, ndọrọ ndọrọ ọchịchị n'Imo steeti ọ eziokwu na ọtụtụ ndị ọ gbawara obi pụtakwara gaa ngagharị iwe mana ile anya ndị iwu ndị wu mmadụ ndị nọ ma ndị nọ na gọọmenti ma ndị nwere okwu nwere ọnụ n'okwu ewere eh, arụrụ ala webata ya ndị Igbo tụrụ n'ilu si arụrụ ala gba afọ maka mgbe ị gara hapụ ndị ọzọ ha na-ahọrọ gị ndị ga-achị mgbe o ruru ka onye ahụ gara ndị webatara ya n'ọchịchị e, oji ọ gaghị ele gị anya n'ihu n'ihi mm-hmm. na ọ na inwe ha aka na ọkwa mm-hmm. ma ekwuchakwa nke ahụ enwere ihe e, gị nwawo maazị odeluga kwuru m na-eche na agaghị ahapụ okwu ahụ ka ọ gaa ilekwe n'anya e, ụkọchukwu kwuru ihe a na-asị e na-ekwu okwu ekọnọmi ekwuo formal and informal hmm. na-enwere nke na-anaghị agụnyere agụnye n'ihi na ọtụtụ ndị mmadụ katụma anyị nwawu ndị Igbo enweghị ejikọrọ anyị na gọọmenti ihe gọọmenti na-arụrụ anyị wee napụ anyị nwa nke anyị ji anaghị enye aka anaghị hmm. akwado anaghị egbochi anaghị enweghị ihe ha na-emere gị o rukwe n'ụdị ihe a elele gọọmenti hmm. otu ahụ ị na-echi bilie n'ụtụtụ gị gaa ahịa polis chechie gị gị chọọ ka ị ga-echi zọrọ isi onwe gị ma na-agba mbọ na-ahụ ihe iji enye onwe gị erimeri gị na ụmụ gị otu a ka ihe arụrụ ala abatawa onye isi mụchie anya si na ọhụhụ ya ndị a niile na-abata ga-enwe ebe ha ga-ebi mm-hmm. ọrụ n'ebe ị nọ ka ha bi chọọ na otu unu ga si ha na buru ute gị enwekwa ebe isi lawa unu ekwele unu ekwele n'ihi na agaghị efe n'elu ọ bụrụ na ha ga-abịazi lakpuo ama awụsa biri na ama awụsa nke ahụ dị iche mana unu ekwele anụrụ m na ebie ebie ebie echi asịzie ka agbara ha ala agbara ha ala enwekwa onye ga-akwụ ndị nwe ala ụgwọ nọ gọọmenti asị gị ka agbara ha ala ọ dị mma ka ebido ugbu a lebawe ha anya mm-hmm. onye gbara ndị Igbo ala onye gbara ndị Igbo ala n'ugwu Awụsa ọ n'ebe ọbụla Naijiria ọ ịga zụrụ erechi gị ala irulite rulite rulite ndị nwe obodo adịghị kwapụ kpakọrọ mhm. mhm. ọwa naanị anyị bụ ndị na-enweghị akọ ọ bụrụ na anyị nwere akọmuche kama na anyị enwezi na-achị achị mụ ife isi kala aka maka na a sị na ebunu ga-apụkwanụ ije isumpi ekwu ka anyị alụ ọ ya bụ <laughs> a na-arụ ọchịchị ọnọdụ ka ije sumpi ndị Igbo unu na-arụ ọchịchị chọta na onye ekwu enye okwu ya kala arụ maka na onye isi ya kala arụ ọkwa ya ga-egbu ike desute mpi afọ na mgbe a ga-esu mpi maazị e, ụkọchukwu ọkaigbo ọ dị ka ikpo okwu n'ọnụ e, e, ebe m ka na-arụkwa aka ka m na-arụtụkwa aka <laughs> maka na <clears throat> ka ihe ka anyị ka na-ekwu ihe a ọ bụrụ na anyị chee ntị maka na ụfọdụ ga-asị ihe a ha na-ekwu kedụ e, ebe ha si enweta akụkọ ndị a ee a sị nwata ụkwụ nganga ka okenye nọ n'ụlọ mm-hmm. anyị bụkwanụ ndị nganga anyị bịakwanụ n'ihe gbasara nchekwa obodo ọkwa na egwu dị mkpa mmadụ gbawarala kemgbe ọ okorobịa a na-akwa na-echefu ya echefu mgbe ị mere okenye mm. o nwere ihe akụkọ ifo a na-akọrọ anyị mgbe anyị bụ ụmụazị banyere nwa ebule akọ mm. <laughs> mm-hmm. Ka dịka ilu ịtụrụ mgba mgbe a na ụkwụ agụ mgbada abịaghị ụgwọ mana chekwara mgbe agụ jiri biri atụrụ ego mm. jụzie na ya ma nkwụ ụgwọ e. mm. o nwa atụrụ ụnwụ bịa n'ala ụmụ anụmanụ atụrụ na-achọ ka ọ ga-esi je kpata agụ ụgwọ atụrụ si ọkpụ ụmụ ya jụọ onye nke a ugboro ole ka mmadụ ga-eme gị ihe tupu gị megwara onye nke si ime m ugboro asaa ozu ugboro asaa memegwara atụrụ ofe ka isi nwa ya ka ọzọ si ya ugboro ole ka mmadụ ga-eme gị ihe gị megwa onye nke asị ime ma otu ugboro ma emegwara gị mhm. atụ ọsị ma ọ bụrụ ma gị dị ndụ ya jụzie nwebụlakọ nwebụlakọ ọsị mgbe ị na-eme na mmemme mepee ụzọ mee gị akụkọ nwa nwebụlakọ karịrị akarị tinyekwara mgbe nwebụlakọ na nwa agụ na-egwu egwu n'ime ndịda eruo otu mgbe ya e wuru mgbe mbọ nwa agụ bịara pụtawa nwaagụ na nwa ebulakọ na-egwu egwuregwu nwa nwaagụ ka nwa ebulakọ n'ihu ọgbawa ọbara nwa ebulakọ ebe akwa egwuregwu ka ụbọchị ahụ nwa nwaagụ laruo kọrọ nne ya ihe mere nne ya si ya onye iberibe nke m na-ebute ebe ị na-eri iche na ọ si ebe nwa ebulakọ kwanụ kọrọ nne ya nne ya si ya agakwala aga agakwala gọ ndị a m na-agwa gị na ha bụ ndị osochi egbu ụbọchị ka ọzọ nwa ebulakọ apụta nwa agụ si ya nwa ebulakọ ka anyị gwuo n'egwu anyị bụ na enyi ebula akọzi ya egwuregwu ahụ abụghị taa maka na ihe ahụ nne gị gwara gị nne m gwara m ya gwa na ihe ejikwanụ mara Igbo na gboo bụ na anyị na-eji echiche akọ na uche akọ na uche ihe abụrọkwana ihe eji tugatuga eme a na-asụda ala kpaa nkata gbaa ụmụnna akparịta ụbụbọ mara ka esi eme ihe anyị anọrọkwala ebe anyị na-achụgharị anyị bụrụzie ofeke nri efu ama ngachụ anaghị ekwule ya ọ dịka asị hapụkwala na ihe a nwee ihe na-emena ihe na-emekwa o ihe na ihe emena dịka maazị oke ụkọchukwu kwuru na korona bụ dịka ikuku na-abụ eh, abụrụziela ikuku bịara gosi anyị ihe ọkụkọ anyị ahụla ugbu a abịa na ihe gbasara nchekwa obodo dịka o si metụta n'ihe gbasara ihe oriri food security korona egosila na anyị enweghị korona egosila anyị na anyị enwe ụlọ ọgwụ na anyị enwe ndị ọchịchị mara izu korona egosila anyị ọtụtụ ihe ike anyị dịzi ka ike ọkụ korona abụrụla ikuku gburu anyị ndị Igbo onye ụwa niile ahụ kedu ihe anyị ji onwe anyị eme ọ bụrụkwa na anyị ebido ọ bụrụkwa naanị ka anyị ga-ekwu ihe gbasara otu a ga-esi ji hazie onwe anyị ka korona aka nọ n'etiti anyị ugbu a mana anyị nwekwara ohere iji na-achọpụta na-ahụ ihe ndị anyị ga-eleba anya ma ọ bụrụ na korona akacha maka na ma ọ bụrụ na anyị echebeghị echiche ya korona agasịa anyị ka ga-anọkwa na mma isi bara ọkụ ihe ahụ na-ebe ka na-ebekwa mhm. ụkọchukwu ọkaigbo ikwuru okwu ife ịgba izu a ka ifunu lo maka ya maka na ọdụrọzi nke igbo a na-abụ izu ifunye afọ anya etu esi eme ife covid a ịjụ ese aka nne nwere ibe aka ekpere n'ala igbo ndị ọbụla na-eme nke fa dịka ọ na onye bi n'ama nsi maọbụ na onye nọ n'ọka na ọ apụpụzi ụmụnne nọ n'ụmụahịa maka na ofe Igbo mana ị na-anya ndị gọvanọ anyị ada agbakọ izu ndị na-ejela anyị ozi na Abuja ada adọrọ nka ha na-agba izu ebee ka Igbo na-agbado izu maka na igba izu afọ ka Igbo ji agabu n'iru maka na ego ekweta ewee larụ n'ute maka na ife na-eme n'ọka maọbụ na-eme na Ebonyi ma na-eme n'Enugwu maọbụ na Owerri ma ọ na ya n'Igbo ebe ọbụla ọ metụtara Igbo niile maka na ofu ofu Igbo eji ndị na-ekwu okwu ji wee na-asị na na Igbo na-asụ n'onu n'onu kama na akwa ụkwala ọ na-atọ anyị ofu kedu ife mee inefe anyị Igbo ọ bụrụ n'ife dịka arụ ike ọtụtụ n'ime ndị anyị na-afa nọ ndị dibịa oyibo ị na-akpọ n'ụlọ na-ajụ eze si emụ onye nọ na kedu ke maka ndị niile bụ ndị arụ ike unu na-achịkwakwa unu a na-agbakwa izu ọnọdụ ka etu ịbịafu na mba amerịka asị na ndị gọvanọ niile nọ na-achị achị nọ na midwest na fa achịkwago ka fa ga-esi wee meghesi obodo fa onye a na-eme nka ya na ibe niile ọ na-aga n'anya ya mana abịa na igbo onye ọbụla wee zo ya agwana m ezo ya agwana m onye na nke onye na nke ebe ife a ga-eme ife afọ maka na ọkwa ya bụ na igbo na-anyụkọ mamịrị o wee mee gịnị na azịza nọ n'ugwu na ọ na-apịa arụ tupu eme agbajie ya mhm. maka na ndị agha ndị a niile na-ebufu agha abịa ife izizi fa na-ebu ụzọ eme bụ abịa kewagodo ofu onye abịazịa onwere onye anyị agbakọ ọnụ wee mee wee ji tinye m enyi ọ dị mkpa ọ e, na-ekwukwenu ekwuo ya otu agha dị ka igbo etetere si ka agbadewe iyi maka na ama m na ileghachi anya azụ ọtụtụ ndị igbo agbalịala ka achịkwa eh, ndị aka ike nka ha agbalịala chịkwa eh, ndị otu ndị ọzọ agbalịala achịkwa ọrụ na unu na-echeta eh, n'afọ ole gara aga na Chicago ndị Igbo Amerịka gbalịrị achịkwa ka a mara otu e ga-esi chịkọta Igbo echere m na nsogbu anyị nwere nnukwu nsogbu e nwere wụ na ewerele ndị Hmm? nọmba wan ndị na-amaghị ihe ndị na-amaghị ihe nke abụọ ndị na-enweghị olileanya ndị na-aghọtahụ na ha wụ ndị Igbo ọ ha wụzi ndị juru ebe niile maka na ile anya mgbe Igbo wụ Igbo onye ọbụla ma ọgwụkwa na anaghị enwe esemokwu ọgwụkwa hụ na ihe niile wu e, rachawa rachawa kama Igbo ghọtara na enwere ihe ihe na-ebulite Igbo anaghị eji nke ahụ egwu egwu ma ugbu a aga m asị amaazị anyị aka nwekwere nwoke maka ọ onye Igbo ga-asị gị enyi m ị na-abado mba niile a na-enye m nri hmm. Igbo na arụ arịrị Igbo Igbo enwekwe nwa nke iji imezie ya gị dewekwere ya onwe gị were na-enwe aṅụ ọbụnagodu e, a na-asị agha mere agha mere mgbe alụchara agha mgbe a lụchara agha aka nọ e, e, steeti. Central ma mgbe ibu mgbe e kere Anambra na Imo mhm. ọtụtụ ndị Igbo nwere obi Igbo na ahụ ha ihe ọbụla ha na-eme ha na-eme na-emechi onwe ha eju ha afọ onye na-azụ ahịa gakwa zụọrọ onwe ya Honda 175 gị na Mercedes v gị mere ọkwa obi dị ya mma mhm. ugbu a amazi amazi otu esi azụbizi mmadụ eh, oke ilele anya akwa taa ka ewepụtara e, e, e enyi m a na nga ọ ji ụzọ ka eturu hmm? otu bịa ịbịa gụrụ ya egwu ma ihe eji tụba nga bụ oshi ozu ndị abịa mhm. ego o zukwaranụ anapụtabeghị ya nye ya chi ya ndị abịa steeti anapụtara ya mana ọ bụrụ abịa ji ewepụta ya jee ya ndị gọọmenti ma ọ bụ ego ndị abịa steeti ka o zuru ya ọwụhụ ndị ọwụhụ ndị e, e, e, ụmụnna ga-eburugodo ụzọ mapụ ya mhm. na-asị na aka ntụtụ na ọdụrụ na agbọfa na ọdụrụ na agbọfa mana ọnụ ọ mgbe afọ ọ nọ na-eme nyaba aka ntụtụ ka aka etikpue mkpu ma ọ sụpụ sụpịa mana ọya bụ ofu ife okwu ka ikwu mana ọ okwu dị ụbọchị ọzọ maka na mm. chiemenatagwo Eh, na akụba ka o si dị na aya ana mana ife niile anyị na-ekwu igbo ọka unu asa anya ka anyị saa anya dịka ndị igbo eh? Eh, anyị ga-ewetakwala unu ozi ọzọ n'izu ụka na-abịanụ onye ọbụla gee ntị biko bụga onye na-ege anyị ntị ele anyị aka gbasaa ozi a ọ bụrụ na Facebook were ya zisasị anya bụ ozi kpọkọọ ndị ụmụnne ndị ụmụnna si ọfa nsogbu ka ha gee ntị ka unu tụlee ebe ọnwakwanụ nke anyị ekwutere biko zie anyị ozi maka na uche bụ akpa onye pụta omegide ọnyalụ nke anyị amara ife niile ee anyị ọgbụgbọ igbo na-asị na ibezi na-akọ nke anyị amarọ zi anyị ọ wee bụ na ife niile dị mma maka na biko anyị na-asị ụbọchị nta igbo ka anyị ma na owele ọgwụgwọ ka anyị anyị n'ọnụ taata ọ bụ ikoro ya akụ daalụ ndewo ndewo ọ bụ ọkụ